AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ọma ndị na-ege anyị ntị ya dịrị unu na mma anyị abịakwala ọzọ n'oge nke a anyị maara sị na ịgba epele igwe gị na-ekwu okwu iji nụ okwu ndụmọdụ ma ọ bụ okwu ntụgharị uche nke anyị na unu na-atụgharị n'ụbọchị ndị a n'ụbọchị taa anyị ga-eleba anya na ndụ nke ezinụlọ ihe anyị ga-eleba anya bụ ọtụtụ mmadụ adịghị elekwuru nwa ha anya ma ọ bụ ọtụtụ mmadụ anaghị elezi nwa ha anya ma ọ bụ ụmụ ha okwu a bụ eziokwu gị onye nne ma ọ bụ onye nna na-ege anyị ntị biko leba anya n'okwu anyị na-atụle uche n'ụbọchị taa ọtụtụ ndị nne na nna anaghị elezi ụmụaka ha anya ilezi nwatakịrị anya abụghị ịzụrụ ya efe naanị ọ bụghị inye ya nri ọ bụghị iduga ya ụlọ akwụkwọ ọ bụ eziokwu na ihe ndị a bara uru mana ilezi nwatakịrị anya gụnyekọrọ n'ile anya n'otu o si na-aga ije n'ile anya mgbe o jewerela ije na-ekwesịghị iri ya ịmara mgbe ọ na-etoru n'ihe ụfọdụ ọ na-etoru ime ka echiche ya zie ezie ọtụtụ ndị nne na nna dịka m si hụ anaghị enwe mkparịkọta ha na ụmụaka ha ọtụtụ ndị nna agaghị enwe ike imetụ nwa ha nwaanyị aka ọka nke mgbe o ọtụtụ ndị nne agaghị inwe ike imetụ ụmụ ha nwoke aka mgbe o topụtewerela ha na-ahụ onwe ha dị ka ndị ọzọ dị iche iche o kwesịghị ekwesị nne na nna kwesịrị ịbụ ndị bido na mgbe ahụ ị e mụrụ nwatakịrị ị na-eku ya n'ụkwụ gị gị kwee ka ezi mmekọrịta na-adị n'etiti gị na ụmụaka gị si nke ahụ rukwe na mgbe ị ga-akacha nka nwụọ ha nwa anọchite anya gị o kwesịghị ka e nwee ihe ịkpa oke n'etiti ndị nne na nna ụmụaka chọrọ ndị nne na nna mgbe ha na-etolite etolite ị na-eduzi ha ụzọ o kwere mgbọta na ọtụtụ ụmụaka ndị nwere ahụhụ n'ụbọchị taa maọbụ ndị bara n'ihe isi ike n'ụbọchị taa bụ n'ihi na ndị nne na nna ha lefere ha anya ị kwesịrị ịma mgbe nwa gị na-eto uto na o kwesịrị ị na-agbanwe efe ị kwesịghị ịhapụ nwa gị efe ahụ o tiri n'afọ ise ya etie ya n'afọ asaa afọ asatọ ọ dịghị mma o kwesịrị chifu ụtụtụ gị isi nwa gị ya mepee ọnụ ya gị lee eze ya mezie ya dịkwa mma gị si ata atụ ya ruo oge o ji asa ahụ ụtụtụ ya bụrụ ma oyi dị gị siere ya mmiri ọkụ ya asa ahụ ya saa ahụ ya lụọ skuul ma ọ ya laa akwụkwọ gị esi ya ya gaa ọ bụrụ ebe mmiri dị ya saa ahụ na-eme ka nwa gị bụrụ onye na-adị ọcha ya saa ahụ n'ụtụtụ ya lụọ n'ehihie ya asa ahụ ma ọkwanụ ma ọ saghị n'ehihie ya eru n'abalị ya asa ahụ efe ya ruo unyi gị si ya saa ahụ ya eyi efe na-ekwesịghị nke dọkasịrịla adọkasị gị si ya jee yifu efe a ya ekwu okwu na-adịghị mma gị si ya ekwula ụdịrị okwu a otu a ka o kwesịrị ịdị n'etiti ndị nne na nna mana ọ bụ ihe oke mwute n'ụbọchị taa mgbe nne ga-ahapụ ụlọ pụọ nna ahapụ ụlọ pụọ ụmụaka na-ebi ndụ otu osiso ha ọ dịghị mgbe nne ga-alọ n'abalị ya si ụmụaka olee otu unu si gaa ọ dịghị mgbe nne ga-ewepụta otu ụbọchị ihe asị ụmụaka ya ka ya na ha nọkọọ ọ dịghị mgbe nna ga-eme otu a ihe bụ n'obi bụ na amụpụtara ụmụaka ha na-atazi ahụ n'ime ụwa na-aga dịka atụrụ na-enweghị onye ndu ọ dịghị mma mgbe gị na ụmụaka gị anaghị enwe ezi nwekọrịta na-anaghị enwe ike ịkparịkọta ụka na-anaghị enwe ike ịtụgharị echiche ọ naghị adị mma ụmụaka gị agaghị ịhụ ihe ụtọ nke dị n'etiti nne na nna gị onye na-ege anyị ntị gị onye Igbo gị onye na-anụkwa asụsụ Igbo n'oge a otu arịrịọ anyị na-arịọ unu bụ kwee ka gị na ụmụaka gị na-enwe ezi nwekọrịta ọ bụ ihe mwute mgbe nwatakịrị na-eto ọ naghị enwe ezi mkpakọ ọnụ nke na-esi n'ebe nne na nna ya nọ ọ dị ihe nke nne ga-eme mezie ya emezie nye nwatakịrị ọ dị ihe nna ga-eme mezie ya emezie nye nwatakịrị mgbe imeghị ya otu a nwa ahụ nke imeghị ya anyị ga na-ata ahụhụ n'agịga ebe ahụ n'ihi ya gị onye na-ege anyị ntị agbakọtara nwa gị azụ nwa gị na-eto eto nke dị afọ atọ nke dị otu afọ nke dị afọ iri nke dị afọ iri na asatọ ọ dị otu asụsụ ndị ebe anyị na-asụ ebe nsepụta na ala megbu atọ mkpa anyị na-asị na onye ọbụla nne na nna ya ka dị ndụ ka bụ nwatakịrị ọ bụrụkwa na ịgbaala iri afọ asaa ọ bụrụkwa na ịgbaala afọ narị nne na nna gị dịrị ndụ ị ka bụ nwatakịrị n'ihi na n'agbanyeghị ogugo afọ gị nne na nna gị ka ga na-ahụ gị dịka nwa ha ha ga na-elere gị anya dịka nwa ha na-ezi gị ihe dịka nwa ha na-emere gị ihe niile dịka nwa n'ihi ya ọ bụrụ na onye gbara afọ asaa nne na nna ya ka nọ iri afọ asaa nne na nna ya ka nọ ndụ a ga-elere ya anya dịka nwa kee maka nwatakịrị ka dị otu afọ na afọ abụọ olee ihe ga-eme ka nne na nna ya gbakọta ya azụ n'ihi ya gị onye na-ege anyị ntị gbaa mbọ na-ahụ na gị na ụmụaka gị na-enwe ezi mmekọrịta n'ihi na oke nsogbu a na-enwe na obodo anyị n'ụbọchị taa bụ ndị nne na nna ahapụla ụmụaka ha ụmụaka anaghịzi enwe ihe obi ọtọ n'ebe nne na nna dị otu ihe matụ m ga-agwa gị n'ezi obi bụ ọ dịghị mgbe ezi nwatakịrị ga-enwe ezi nhụkụ n'ebe nne ya nọ maọbụ ebe nna ya nọ ya chee echiche ịga were nna maọbụ nna gwọ ọgwụ ego onweghị ike ma mee kama ọ bụ mgbe nwatakịrị nne hapụrụla nwatakịrị nna hapụ nwatakịrị nwatakịrị agaghịzi ịhụ obi ụtọ ma ọ bụ ọṅụ nke nne na nna na-enye ya eme ya nke ise ndị a ọ dịghị uru ha bara ka e were nu ha mee ihe a ga-eji nweta ego ọ dịghị mma gị onye na-ege anyị ntị kwee ka mmekọrịta gị na ụmụaka gị kwee ka mmekọrịta gị na ezinụlọ gị bụrụ otu mgbe mmekọrịta gị na ezinụlọ gị bụ otu ọ bụrụ di na nwa gị n'ala bekee ma ọ bụ na ọ na-ebe tere aka ọ ga na-achọ ụzọ ị na-eme ka gị na ya na-enwekọrịta mmekọrịta ma o deere gị akwụkwọ ya ezie ozi n'ọnụ ma ọ ya achọ ụzọ niile ọ ga na-esi na-eme ka ọ na-anụ okwu sitere n'ebe nọ ma ọ ka gị na ya na-emekọrịta ndị Igbo ndị ọma o kwesịrị dịka Chineke gọzirila anyị nye anyị ike nye anyị ihe niile n'ụzọ dị mma ka anyị were ya mee ihe n'ụzọ dị mma ọ bụghị nchekwube chineke ka ezinụlọ na-agbasa agbasa o kwesịrị ịbụ na ezinụlọ ga na-abụ ebe ọṅụ ebe ọ ga-abụ onye ọ bụla nke chetara ezinụlọ ya ya enwee ezi ọṅụ afọ eju ya obi a na-atọ ya ụtọ ekpere anyị na arịrịọ anyị site na chineke bụ ka ọ dịrị anyị otu a ka anyị bụrụ ndị ọma ndị ga-enwe uru nke ụmụaka ndị ụmụaka anyị ga-enwekwa uru nke sitere na nne na nna ka chineke chaa anyị ndụ ka anyị nwee ịhụnanya ndị a na ihe ọma ndị a n'aha jizọs amen onye ọma m na-ege ntị ka anyị gbalịa zụlite nwata dịka ụzọ ya si dị ọ bụ na mgbe o mere okenye ọ gaghị esi n'ime ya wezụga onwe ya amen ị ga-ahụ ihe a m gụpụtara nọ n'akwụkwọ ilu iri abụọ na abụọ amaokwu nke isii ọ na-agwa anyị ka anyị gbalịa zụlite nwata n'ụzọ o kwesịrị anyị zụlite nwata n'ụzọ nke chineke nwata ahụ ga-eleta anyị ma lee akwụkwọ nsọ chineke bụ nke dị mkpa ị nwere ohere gị na ụmụ gị ịnọdụ ala na-amụ akwụkwọ nsọ chineke n'ụbọchị niile chebara ya echiche imela onye nyere anyị ozi ọma nke ezinụlọ n'ụbọchị taa onye okenye chukwu na-enye arụkwe anyị na-asị ka mara chineke na udo chineke ịhụnanya chineke chia n'ime ezinụlọ gị ugbu a onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi emmanuel nwakamma mma na ị nwere ike iru anyị nso n'ụzọ dị otu a 07063637224 nde ndewonu esi n'ọkpọkpọ chineke unu abịala ka amara onye nwe anyị bara anyị n'ịlụba n'aha jizọs amen ọ bụkwa ihe inye chineke ekele na anyị abịala ọzọ taa ịtụle okwu a nke anyị kpụ n'ọnụ echi gara aga asịra m na anyị nara ekwu okwu ihe gbasara ịṅụbiga mmanya oke mmasị gị na taa anyị ga-akapịwa okwu a mba ịṅụbiga mmanya oke ọnụ anyị lebara anya otu jehova nke usoro nke ndị agha ji ise la ahụhụ dịra ndị na-eme ka mmadụ ibe ha ṅụọ ihe ọṅụ na-aba anya bịa gwakwana ya anya ya matakwa ọtụtụ ụzọ niile dị iche iche ụzọ aghụghọ ndị mmadụ iji na-achọ ịṅụ ihe ọṅụṅụ na anya ma taa anyị ga-eleba anya lagba ya ka ọzọkwa mbụkwa otu ịṅụbiga mmanya oke ahụ soro m tụtala akwụkwọ ilu isi ohu na atọ anyị ga-amalite ịgụ na-amụ okwu nke ohu na iteghete ruo na nke iri atọ na atọ ebe ahụ si otu a onye nwere ahụhụ onye nwere iri uju onye nwere ise okwu onye nwere ntamu onye nwere ogbugbu mma n'efu onye nwere anya na-acha ọbara ọbara ọ bụ ndị na-anọ na mmanya vaịn ogologo mgbe ndị na-aba n'ụlọ ịchọpụta mmanya gwara agwa elekwasịra mmanya vaịn anya mgbe ọ na-acha ọbara ọbara mgbe ọ na-enye ụdị ya n'iko mgbe ọ na-asụgharịrị n'iko nke ọma n'ikpeazụ ya ọ bụ dịka agwọ ka ọ na-ata ọ bụkwa dịka ajụ ala ka ọ na-atụ anya gị abụọ ga-ahụ ndị inyom na-abụ nwunye gị obi gị ga-ekwukwa okwu ịgbakọte Chineke azụ nwanne m nwoke na nwanne m nwaanyị ndị na-ege ntị onye amamhe mbụ Solomon onye bụ ụzọ gabigala ndụ ọjọọ niile dị iche iche Solomon tụrụ ilu ndị 3000 ma ọ bụ puku atọ gụọ abụ ndị otu puku na ise 1005 abụ ọgụrụ mma. solomon bịa bịa ebiekwa ndụ ọjọọ ha n'ihi na ndị igbo na-atụ ilu ha sị na onye na-agwa akụ mmụọ nọ na-ebu ụzọ tepụta aka tupu solomon na-anọ adụ ọdụ si gị eledịla ha ọṅụṅụ labalị anya anya mgbe ọ na-asụgharị n'iko n'ihi na n'ikpeazụ ya na ajụala ka ọ na-atụ ọ taala ogwu ya ọ bụ o ji nwee nhụkọ ị na-abịa ọgwụ o ji nwee nkwuwa okwu ịsịghị aṅụdị ya n'ihi na onye na-amaghị ya onye na-aṅụbeghị onye na-edetabeghị ya ọnụ agaghị ide enye gị ndụmọdụ zuru oke ọbụna n'otu ụka ahụ onye jehova nke usoro nke ndị agha ji na-agwa gị okwu n'oge awa esiekwala ije n'imepe ndị ya nke aṅụṅụ mmanya wee hụ na adịghị uru dị n'ime ya naanị niile ebirata ndụ gị mgbe ị na-aṅụ hụ ọṅụṅụ na-abalị anya na-eche niile nwe obi aṅụrị nwanne m nwoke na nwanne m nwaanyị onweghị obi aṅụrị ị na-enwe ana m gị eziokwu onweghị obi aṅụrị na-enwe ihe naanị na-enwe bụ obi aṅụrị nwa otu mgbe mgbe mmanya ahụ siri anya pụwa mkpa niile nọkwa nga ọ nọ naanị onye nwere ike ikporo igbo mkpa ndị a bụ jehova nke ọsọrọ nke ndị a abụghị mmanya mmanya enweghị ike igboro gị mkpa mmanya igbuwe akwaghị igbuwe akwaghị igbucha agha ya hapụghị mkpa nọkwa nga ọ nọ ma inwe nhụ iji na-egbo mkpa ndị ya gaa na-atagwa ya ahụ ma ị na-eriju afọ gaa na-anwụje n'ihi na ihe ọṅụṅụ na-aba n'anya akọhọl na-ebilata ndụ mmadụ ọ bụrụ na ị maghị ma ọ bụrụ na ị mara ya taa na akọhọl ihe ọbụla gị bụ nwa ọṅụṅụ na-aba anya ihe ọbụla gị na-egbu egbu na-ebilata ndụ mmadụ ana m agwa gị n'eziokwu n'okwu onye nwaanyị ihe ọ bụla a na-aṅụ aṅụ na-abalị anya na-egbu egbu na-ebelata ndọgụ jehova achọghị ka anyị were ihe ọṅụṅụ wee mebie arụ nke onyere anyị mata na arụ anyị bụ ụlọ nsọ ke mmụọ nsọ onye nyewo anyị site na chineke anyị gakwa n'isi aṅụ abịa bibie arụ n'otu a arụ mbụ ụlọ nsọ nke mmụọ nsọ site na iji ihe ọṅụṅụ na abalị anya wee bịa n'ime ndụ anyị jehova nke ọzọ nke ndị sịrị ji ya taa jụ nwa ọṅụṅụ na-aba anya nwanne m nwoke na nwanne m nwaanyị adị ka igba iri egbi n'oge awa ga-akwafu ya akụma nwere ikela ma ịṅụfụ kaikai ya o nwere ka igba egbi o nwere ka ị chọrọ iji amụma wee mee otu nwoke bụ onye ndị nzukọ ha na ezi si na ha agaghị aṅụ ihe ọṅụṅụ na-aba ma ya onwe ya echegharịbeghị ruo n'oke oge ahụ eme ihe nwoke ahụ mere ya gaa n'ebe a na-ere biya gaa zụrụ champion iyi ya na-akpọ uwe ya buru ibu were akwa ya mechie ya gwa onye na-ere biya so shi ya ụzọ tọiletị ha ya eshi ụzọ tọiletị ọ ga-anọ ala ga-aṅụọ ṅụọ biya n'ihi ka onye chọọchị ha hapụ ịhụ ya <laughs> ọ na-asọ onye chọọchị ya ọ na-asọ ticha chọọchị ticha chọọchị a ma hụ na ọ na aṅụ mmanya ma jehova nke osoro nke ndị agha ebe otikpiri ebe ahụ ebe tọiletị ebe ahụ ọ nọ jehova nke osoro nke ndị agha anya ọ na-eru ebe a anya jehova na-eru ebe niile ọ na-eru mana otikpiri ebe ahụ ọ nọ ọ na-eru mana tọilet ebe ọ nọ ọ na-eru mana ebe lanụ ebe ahụ ọ nọ na-aṅụ mmanya biya ya na-ekote ukorochi ọ na-aṅụ biya n'otu aka ahụ jehova nkụziri nke ndị agha na-ahụkwa ya ya na-ebibi ahụ ya nwanne m nwoke na nwanne m nwaanyị ihe ọ bụla gị na-eme ihe ọma nke mere na nzuzo ha ncha gbacha ọtọ n'iru jehova nkụziri nke ndị agha onye nwaanyị sị na otu uhe nlụpụta nke ihe ọgụ na-aba n'anya bụ na anya gị ga-ebido ịcha ọbara ọbara ị ga-eme ihe uche gbagọrọ agbagọ nke mbụ ị ga-ebido ime ihe uche gbagọrọ agbagọ okwu orere ure ga-esiri ime ọnụ pụta agwa ha jọrọ njọ nrere ure ga-esiri ime ahụ pụta n'ihi le ịnekwaghị kọntrol onwe gị ọ bụzi mmanya ọ bụ mmanya nwezighị n'oge ahụ n'oge awa ahụ bụ mmanya na-atụrụ gị ụka ọ bụkwa gị na-atụrụ onwe gị ụka mmanya na-atụrụzi gị ụka mmanya na-atụziri gị ụka nwanne m nwoke na nwanne m nwaanyị n'ihi ya okwu rere ure dị iche iche abụ ọjọọ niile dị iche iche nke aṅụrụma mmanya ga-abata n'ime obi gị ọzọ anya gị ga-ebido ịhụ nwaanyị ndị labụ dịka gị iko ga-ebido ma jehova nke osoro nke ndị agasị m ka ara gị ma m gwa gị taa tụtara akwụkwọ pete nke mbụ isi abụọ amaokwu nke itoolu ruo na nke iri ebe ahụ sị ma unu onwe unu bụ ọgbọ ndị arọpụtawo otu ndị nchụaja ndị bụkwa eze mba dị nsọ ndị nke chineke nwetara ka unu wee kwụsị ịdị mma niile nke onye ahụ onye kpọpụtara unu n'ọchịchịrị ahụ baa n'ihe ya dị ebube ndị na-abụghị ndị n'oge gara aga ma ugbu a unu bụ ndị nke chineke ndị a na-emereghị eme ebere ma ugbu a unu bụ ndị emewere ebere anyị bụra ndị mba ọzọ n'oge gara aga anyị bụ ndị na-emeghị onwe anyị ma jehova nke usoro nke ndị agha site na ọbara jizọs wụsịrị obe kalvarị agbapụtawa anyị onye nwekwawa nwaanyị anyị ga-abụ ụmụ chineke onye nwaanyị kpọrọ anyị otu ndị nchụàja mba dị nsọ ọtụtụ ndị nwere ike esi la akwụkwọ ndị levitikọs isi iri amaokwu nke itoolu la jehova nkụzi nke ndị aghasị la ndị agaghị enwe ha onwe labara anya lọbụ bụ ndị nchụàja ma ebe a jehova egwerela aka ya kpọma na ya abụọ ndị nchụàja ndị nsọ onye nsọ ga-eso nwanne m gwa onye gara ya nọ gwa onye agbata obi gị sị ya na onye nsọ ga-eso jehova nke oso nke ndị sị na anyị aghaghị dị nsọ dị ka ya onwe ya dị nsọ anyị ga-ebu ndị dị nsọ site na-ejighị ihe ọṅụṅụ na-aba n'anya merụọ arụ anyị arụ anyị bụ ụlọ nsọ ke mmụọ nsọ ị nakweere taa gụọ ebe ahụ anyị ji aka pita nke mbụ isi anọ amaokwu nke atọ onye nwe anyị sịrị n'oge nke gasịworo ezuwe lụpụta ihe ndị mba ọzọ na-ezube na ijegharị n'ime agụ ịkwa iko agụ ihe ọjọọ niile mmanya ogbugbu niile ebe ahụ ka m na-ewere okwu m mmanya ogbugbu niile oge nke ndị mba ọzọ ka bụ ndị mba ọzọ na-ejegharị n'ime ya anyị ekwesịkwaghị ijegharị n'ime ihe ndị a n'ihi na Jehova gbapụtawa anyị bata n'ime ụlọ nsọ ya ndị ebube chegharịa taa rapụ ịṅụ ihe ọṅụṅụ na-aba n'anya n'ihi na ọ na-eduba naanị n'ime ihe uche ya gbagọrọ agbagọ lekwa ọ bụ mmanya na-aba n'anya mere Lọt ji yie ụmụ ya ime mgbe ọ na-amaghị ọ bụ ihe ọṅụṅụ na-aba n'anya mere nnuwa m ji gbara ọtọ mgbe ọ na ọ bụ ihe ọṅụ na-aba n'anya nke ọtụtụ mmadụ ji na-eme ọtụtụ ihe ọjọọ niile dị iche iche mgbe ha na-amaghị mgbe anya dụrụ ha ha bịakọta na ihe ha mere bụ ihe ọjọọ mmanya ihe ahụ na-eme ka mmadụ mee ihe uche gbagara agbaga o nweghị ihe ọma ọ bụ ji ya taa nara jizọs ka onye nwere nzọpụta gị nakwere ya taa kwupụta mmehie gị n'oge awa ị na-aṅụrụ n'anya o kweghị nhapụ n'oge awa na jehova nke nke ndị agha jikere ịnapụta gị o nwere ihe ọṅụṅụ ọzọ ị na-aṅụ n'ihe ọgbụgbụ ọzọ ị na-aṅụ na-ekweghị hapụ onye nwe anyị nọ n'oge awa jikere ịnapụta gị ị chọrọ ka a napụta gị ị chọrọ ihe n'ime ihe ndị a pụta i siri ime ha pụta wee nwee ike ịbụ onye ga na-eji ije dịka ọchọ nsọ chineke site otu ị ga-eketa ndụ ebighị ebi ị chọọla mechie anya n'ebe ọ bụla gị nọ were okwukwe mechie anya n'oge awa onye nwaanyị ga-anabata gị nna anyị onye pụrụ ime ihe niile ka ha na abụ anụ arụ niile ndị a ndị gara okwu n'oge awa ka m na-etinye n'aka nsọ a gasịrị eladị onye ọbụla ga-ekwesị nọkwa n'oge awa na-evu evuvo n'ụzọ dị iche ịchọ ime ka ọ bụrụ onye obi ya ga-eme etiri ọ bụla na ịrapụ ihe ọṅụṅụ na-abara anya nna nke eluigwe onye pụrụ ime ihe niile zụta mmadụ n'otu a dịka ịzụtara Sọl ụzọ Damaskọs biko ka kere ya obi dị ọcha ka mmụọ nwoke na-eguzosi ike onye nwaanyị dị ọhụrụ n'ime ya wefuo obi ike nkuma tinye obi ka anụ arụ wee mee ka mmadụ niile n'otu a bụrụ ndị ga-eche arịkọta gị wee si otu a ma ihe ekpere n'ikpe n'ezi omume ehi ga-epụta ihe mbara igwe ojii meere anyị niile otu a nara ekele ka ngozi m wee so ụmụ ụba n'aha jizọs bụ onyenwe anyị Amen. unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu enyi ọma m na-ege ntị anyị anụwo okwu nke nwanne anyị nwoke emmanuel ma onye mgbasa ozi ziri anyị site n'ime akwụkwọ nsọ ọ bụ okwu nke ya ọ bụ okwu chineke tinyere n'ime ọnụ ya ya ewee kwupụta ya chineke ga-enyere gị aka ma ọ dị gị nwa n'aka ka ị ma chigharịa chineke enyewo gị mmụọ nke nhọrọ họrọ ihe dị mma ka alaeze chineke bụrụ nke anya adịle n'aha jizọs amen onye mgbasa ozi emmanuel nwaka mma imeela n'oziọma nke inyere anyị taa anyị na-asị ka chineke na-agba gị ume ike nke pụrụ n'ime gị ka chineke tụkwasị ngọzi ya n'ime ndụ gị imeela n'oziọma nke taa ndị bụrụ anya bụ ọma anyị na-asị unu emeela chineke nọnyere unu n'ihe ọbụla nke unu na-eme ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa detara anyị akwụkwọ na awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ gị kọrọ anyị naekwentị na 070 6363 7224 070-6363-7224 onye ọma na-ege ntị n'ịge oziọma ọzọ tinye awr.org gị tinye asụsụ igbo awr.org chekụta itinye asụsụ igbo ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa ndewo